ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwaanyị amen abụ m ezinye nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị life world redio ministry akala ndị baptist missionary association nke mba afrịka gburugburu ka oziọma si nso site na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime olugbu eru nke dị n'ime ibadan n'ọyọ steeti ka oziọma si eru unu nso ugbu a ka ọzọ udo nke chineke nkechasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwe anyị amen n'ụbọchị nke taa na ịga n'iru na inwe ntụgharị uche na mmụta anyị ụbọchị anyị ga-agụ akwụkwọ nke rut akwụkwọ rut isi nke mbụ m ga-agụ amaokwu nke iri abụọ ruo na amaokwu nke iri abụọ na otu rut isi nke mbụ amaokwu nke iri abụọ na iri abụọ na otu ọsị ha unu akpọkwala m rut unu akpọkwala m naomi kpọọnụ m mara n'ihi na onye nke pụrụ ime ihe niile meworo m ihe ilu nke ukwuu mụ onwe m n'aka ojuju ka m jiri ma jehova mewuo ka m gbara akalata n'ihi gịnị ka ọ nọ na-akpọ m naomi mgbe jehova gbagidere m ama onye nke pụrụ ime ihe niile emejọwụkwa m ka chineke were ebere n'afọ ya gọzie okwu nke a ka ọ mịa mkpụrụ n'ime anyị ma nyekwara anyị ezi ngozi ka anyị nwee nghọta pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị emem na ịga n'iru n'ihe mmụta anyị nke ụbọchị nke taa ihe anyị ga-eji mere isiokwu ga-abụ atakwala chineke ụta atakwala chineke ụta ga-abụ ihe isi okwu anyị na ụbọchị nke taa mgbe anyị ga-enwesa mmụta na ihe ngozi nke a anyị ga-afụ ngozi nke pụrụ iche dịka jehova si wee kwadoro anyị n'ụbọchị nke taa ememe na ịga n'iru o nwere ofu nwoke ofu onye nwanne ya nwanyị arụ adịrọ o nwere ọya ime ahụ nke na-eripịa eripịa nke ndị oyibo na-akpọ kansa o wee legide chineke anya ka o ọgwụgwọ nsọ ma dị ka o si masị chineke ọbụna nwanne ya nwaanyị ahụ abụliteghị na ọya ahụ ọya ahụ bụ kansa wee gbuo ya wee nwụọ nwanne anyị nwoke a wee obi wee dị ya ilu o wee kwụsịzie ịga ụlọ ụka kwụsịzie iso ụzọ nke chineke ilu na iwe na nwanne nwaanyị rapụrụ wee nara ọnọdụ onye isi nchụàja ebe ọ na-eje ụka wee na-ayọ ka azụ ka ọ jide ọgbagide ọsọ enigwe gara ịkwụsị ma ọ ṅaghị ntị edunyere ndị isi ndị isi n'ụlọ ụka na ndị ya bịa ileta anyị mana ihe niile ndị a obi ka dị ilu ịbịa na iru chineke wesị gịnị gịnị mere na chineke azọpụtara nwanne ya nwaanyị n'ọya nke a gịnị mere na chineke enyeghị nwanne ya nwaanyị ọgwụgwọ nsọ n'ihi na ọ fụrụ nwanne ya nwaanyị a n'anya nke ukwuu iwe nke a wee mee ka anya na chineke wee dị na iro o wee taa chineke ụta dị egwu wee were maka wee dapụ n'okwukwe wee laghachi azụ n'ụzọ nke chineke ọ bụ na anyị lee anya n'ebe anyị gụpụtara ọ ga-amasị m na eme ka ị gụọ akwụkwọ rut site n'isi nke mbụ wee ruo na ngwụcha ya ma ọ gụchaa akwụkwọ rut niile anyị ga-enwe nghọta pụrụ iche mmụọ nsọ ga-asape anya ịfụ ihe ukwuu nke chineke na-eme na ndụ ndị nke kwere ekwe na mbido mbụ rut naomi bụ onye izrel ya na di ya na ụmụ ya ndị ikom na lara na mba ọzọ ga ebe aha ndị ikom na-abụ aha wee lụọ nwunye ma dịka o si masị chineke di na omi nwụrụ ndị ikom na nwoke na-abụ ndị ahụ wee nwụọ na omi wee fụ na chineke atụgharịgo ajụ nye ndị Izrel ebe ha si wee pụta wezi ka ha azụ na Betlehem ebe ha si wee pụta mgbe ọ lachighaziri azụ ka ndị obodo ha wee na-aṅụrị iwe na ha na Naomi mgbe ha chighatara azụ na Naomi wee sị si akpọkwala Naomi ọzọ si kpọwazie Mara nke pụtara na n'ilu n'ihe dị ilu adakwasị ma ọ bụrụ na anyị gụrụzie ihe o ji wee mee ihe bụ maka nhụjuanya nke ọfụrụ ihe mberede nke dakwasa ya na ọnwụ na mfu o wee si n'ihi na ya jere pụrụ jiri njem n'aka ojuju ma ya alachighị agwụ na ụkọ onwezikwa ihe ha ji ma ọ bụrụ na anyị leta ya na ikpeazụzi anyị matara na chineke tụgharịrị ya ajụ site na nwunye nwa ya nke a na-akpọ Rut onye nke si na ya gaghị hapụ ya aka na ebe ọ ga-eje ka anyị eje ebe ọ ga-edine ka anyị edine ndị nke ya bụrụkwa ya ndị nke ya ebe ọ nwụrụ ka ya nwa ya anwụ ebe eliri ka eyi elikwa ya wee nye nkasi obi nke pụrụ iche emechaa n'ikpeazụ Rut wee mụta nwa onye nke a kpọrọ obed obed abụọ emechazi wee mụta jese onye nke mụtara david bụ nnukwute eze israel wee mechaa n'okpokpuru ha ka jizọs kraịst si wee bịa ihe a wee na-egosi anyị na ọnọdụ ọbụla nke mmadụ nọ n'ime ya bụ ndị nke kwere ekwe ka anyị gara ịdapụ ma ọ nwee ihe ilu ma ịta chineke ụta maka ihe ndakwasị nke dakwasịrị anyị n'ihi na ọ dịghị ihe ọbụla nke dakwasịra mmadụ ọ dịghị ihe ilu ọbụla ọ dịghị ihe mberede ọbụla ọ dịghịkwana ihe ukwu ọbụla nke dakwasịrị mmadụ nke chineke na-apụghị ịgbanwe n'ọnọdụ ọ dịghị ọnọdụ ọbụla nke jọrọ njọ chineke apụghị ịgbanwe n'ọnọdụ mmadụ gịnị kpatara ọ bụ na onye agha nwere okwukwe ọ bụ na onye agha nwere ezi ntụkwasị obi n'ebe chineke nọ na mgbe aka mgbe eri na chineke ga-atụgharịrị ya ajụ ọ ga-emebịa na mmezu n'ihi na o kwuru okwu ya sị na na agaghị arapụ na agaghịkwana ara gị aka mgbe chineke na-ekwe nkwa niile ndị a nkwa niile ndị a chineke kwere mmadụ ya bịa na mmezu naanị gịnị onye ahụ nwee ezi ntụkwasị obi n'ebe chineke nọ nwanne m nwoke nwanne m nwaanyị gị na-ege ntị ị nwere ezi ntụkwasị obi n'ebe chineke nọ kekwara ga-esi enwe ezi ntụkwasị obi nke a ị ga-enwe ezi ntụkwasị obi site na inwe jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ọ bụ na ime nke a chineke ebe nye gị mmụọ nsọ ya nke ga na-edugu njem na edughị ije na ọsọ enigwe nke a na ọsọ okwukwe nke a nke ị na-agba n'ihi na ọsọ okwukwe na ọsọ enigwe mmadụ apụghị ịgbanye ya arụ mmadụ apụghị ịgbanye naanị nkaramanya mmadụ apụkwanye ịgba n'ihi na ya nwere ego mana ya nwere e, e, e, ihe nke a ma nke ọzọ kama ọ bụ site n'ike mmụọ nsọ ka eji agba ọsọ eluigwe a wee gbata ya ihe mgbe ị na-ahụju anya mgbe ị na-ahụ ihe ịtụbaghị anya mgbe ị na-ahụ ihe ọnwụ ma ihe mfu tụkwasị chineke obi atakwala chineke ụta asịkwana ebee ka ị nọ mgbe nke a na-eme asịkwana gịnị kpatara nke a ji eme ma nke oji eme akwụkwọ nsọ mere ka anyị mata sị n'ihe niile ka anyị na-enye chineke ekele n'ọnọdụ ọbụla ka anyị na-enye chineke ekele mgbe ị na-eme nke a ị ga-afụ na ọnọdụ gị ga na-agbanwe mgbe ọ dịrị na ndụ jobu jobu na matara nke ọma akwụkwọ nsọ mere ka amata sị na jobu ekwulughị chineke jobu atakwaghị chineke ụta anyị fụtara mmalite jobu anyị fụkwa na ọgwụgwụ jobu na chineke tụgharịrị ajụ na chineke mere ka ihe ndị pia niile tekwasịrị jobu bụrụ akụkọ mgbe ochie nke akọcha akọcha achọrọ m ịgwa gị nwanne m nwoke na nwanne m nwaanyị akụkọ mgbe ochie gị ga-abịa n'isi njedebe n'aha jizọs akụkọ ilu gị ga-abịa na njedebe n'aha jizọs ọ bụ nyanya ọ bụ enweghị ego ọ bụ arụ esighị ike ihe ọbụla nke na-ewetara gị ihe ilu n'ime ndụ gị ihe ọbụla nke na-ewetara gị akwamemo n'ime ndụ gị ihe ọbụla nke na-ewetara gị agaghị n'iru na ndụ gị enyeghị iwu n'oge dị ugbu a ha kwara ngwongwo ala n'aha jizọs mmụọ nsọ chineke ga-adakwasa gị ị ga-afụ ihe ndị pịa nke ihe eripịa ihe ndị a na-ebere iripịa gị n'aha jizọs naanị gịnị gị tụkwasị obi na chineke naanị gịnị gị nwee ezi anya n'ebe chineke nọ atakwala chineke ụta atakwala mmadụ ụta atakwala nwanne gị ma nwanne gị nwaanyị ụta ma nwunye gị ma di gị ma ụmụ gị mụọ nna gị ma nne gị atakwala onye ọbụla ụta naanị nwee ezi ntụkwasị obi n'ebe chineke nọ akwụkwọ nsọ mere ka anyị mata sị n'ihe niile n'ọnọdụ ọbụla ka anyị na-enye chineke ekele ị na-enye chineke ekele na ndụ dị ị na-enye chineke ekele na ị na-eriju afọ ị na-enye chineke ekele na nke obere ahụ iji chineke ga-eme ka ọ ghọọ ihe bara ụba karịsịa nwee ntụkwasị obi n'ebe chineke nọ ihe ga-eme na ya ekwudosi ike bụ ga eweregodi ndụ gị nebe n'aka jizọs kraịst imewuo nke a ọ bụ na imebeghị nke a ihe a bụ ohere dịrị gị hulata isi n'ebe ọbụla ị nọ n'ogodo ugbu a ka anyị kpere chineke si chineke n'ebe wuo n'ihi na ị na ị pụghị ịgba ọsọ nke a na nkịtị ma ọ n'aka gị naanị gị kama ọ bụ site na ịdakwasa na obe nke kalvarị ihulata isi ya kpere chineke onye nwe nke pụrụ ime ihe niile chineke nke onye ezi omume lee ndị orige ndị a ndị nụrụ okwu gị ndị nụkwa anyị ozizi gị n'oge ugbu a onye nwe mere ha ebere hichapụ afa ha n'aka akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị ekedo oke n'ala eze eluigwe gị mee ka ha bụ ndị ejide kwudosi ike na ndụ nke a n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị ekele dịrị chineke n'ihi na emewo nke a nwanne m nwoke na nwanne m nwaanyị gị onye mere nke a mee ka anyị na-asị ekwudosi ike n'iso chineke n'ụzọ ya n'ikpe ekpere n'ije na nzukọ nke kraịst ọ n'ịgụ akwụkwọ nsọ nke chineke nke ya agbaghị ume mgbe ị na-eme nke a ị ga-afụ ihe pụrụ iche ndị gị n'ihi jizọs kraịst onye nwe anyị emem mata anyị na okwu a na-abịara n site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry ka unu nwee akọ ama ozi ọma maọbụkwanị ihe ajụjụ unu ga-enweta n'igwe okwu 080 08056719493 maọbụka na 08132900111 ka chineke mere anyị ebere ngozikwa n'okwu nke a ka anyị bụ ndị nke eketa oke mgbe jizọs kraịst ya bịa kpọrọ ndị ya n'ihi jizọs kraịst bụ onye nwe amen